AWR Adventist World Radio redio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọgbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa onye igbo na-ege ntị ndewo n'ezie eji m obi ụtọ na-anabata gị n'ihe omume nke dịrị anyị n'ụbọchị taa bụ ileba anya n'okwu nke ezinụlọ ana m arịọ chineke amara na ikike ka ọ na-edu anyị dịka anyị na-aga n'iru na ntụgharị uche nke ụbọchị taa onye nwe m ga-anọnyere gị ọ ga-eme ka amara nke iru ya chakwasị gị biko isiokwu nke m chọrọ ka anyị tụgharịa uche n'ime ya n'ụbọchị taa bụ nke na-asị azarala onye iro ahụ azarala onye iro ahụ ihe kpatara anyị ji na-atụgharị isiokwu a n'ụbọchị taa bụ na ịzara onye iro ahụ ya emekpọọ gị ọnụ ya chụchụọ gị ọnụ n'ala o obi ebere obi ya dị n'azụ ọ banyere n'ime herọd mgbe ọ bụ eze nke na-achị achị mee herọd setịpụ aka ya mekpaa nzukọ kraịst ahụ mgbe o ji jide james tinye jems n'ụlọ mkpọrọ nzukọ kraịst mechiri ọnụ ọ dịghị onye kwuru okwu mgbe abalị ole na ole gasịrị E wepụtara James gbuo ya ya ahụ na ọ tọrọ ndị Juu ụtọ ya amatịa aka jide Pita onye ozi nke Kraịst nke a dabara n'ụbọchị ememe nke ngabiga ya etinye ya n'ụlọ mkpọrọ were ndị agha iri na isii doo ha anọ anọ iche Pita nche ya ka m ji na-asị gị n'ụbọchị taa na onye anyị na ya na-eme ihe karịrị anyị n'ụzọ ọ bụla ọ bụ na amamihe ọ bụ na mmụta ọ bụ na iji echiche ime ihe ọ dịghị nga anyị ruru onye iro ọ bụ ya kpatara iji akpachapụ anya o mee nke mbụ ịgbachi nkịtị n'ezie ọ lọghachita ọzọ kwa mgbe ọ ga-eme gị ihe onye hụ gị onye ahụ emere gị ebere m na-asị ka mkpebi anyị n'ụbọchị taa bụrụ na anyị agaghị enye ya ohere azarala ya ahụ ọ pụrụ ịbịa n'ụzọ dị iche iche ọ bịa n'ụzọ nke nrọ mgbe ahụ ịrọrọ nrọ nke ahụ na-agbafe obi bilie ngwa ngwa kpọkuo Chineke mee ka nke ahụ ghara ịdị ire n'ime ndụ gị si chineke na nke apụghị ịdị ire n'ime ndụ gị na echiche chineke na-echere gị bụ echiche ọma ọ bụghị ụdị a ebe ị na-efe chineke ka o mee ka ihe ọ bụla nke onye iro ji bịa itinye ụjọ n'ime gị bụrụ nke na-aga adị ire agwa gị okwu ọjọọ gwa gị na ị ga-abụ uru gwa gị na ihe agaghị agara gị nke ọma nọrọ ebe ahụ kagbuo ya sị ha na onye ahụ abụghị chi gị lee anya ọ bụrụ na ị bilighị tikuo chineke mkpu ọ ga-ara ahụ ya zọpụta gị mgbe ị bere akwa bekuo chineke ọ dịghị mgbe ọ ga-anụ olu mkpu gị ọ dịghị mgbe ọ ga-anụ arịrịọ gị ọ dịghị mgbe ọ ga-ahụ anya mmiri si gị n'anya na-ata asị chineke ghara ibili si ka m napụta orum m nwoke ka m napụta orum m nwaanyị ebe ọ bụla ị na-aga n'ihe ọ bụla nke ị na-eme hapụ ntakịrị ekpere mgbe ọ bụla n'ime obi gị ka ọ bụrụ na mgbe niile ị nọ na njikere ibuso ya agha nọ na njikere ibuso ya agha oge ọ bụla ị na-agaje n'okporo ụzọ ị na-arụ ọrụ n'ubi ị na-arụ ọrụ n'ime ụlọ ọrụ gị echela ruo e mgbe ị nwere ohere buo ọnụ ọ bụghị naanị mgbe ị buru ọnụ ka Chineke na-aza ekpere Chineke bụ Chineke nke na-adị ndụ ruo mgbe niile ebighị ebi Chineke ahụ na-anụ ekpere mgbe e buru ọnụ kpee ya bụkwa Chineke na-anụ ekpere mgbe ikpere ekpere nke ọdụrụ ya mere enyela onye iro ohere ọ bụrụ na ị kpọkue Chineke n'ọnọdụ ọ bụla ọ ga-eme ka aka onye iro sụọ mkpụmkpụ ebe ị nọ ọ gaghị enweta gị chetakwa na mgbe o mekpara jobu ahụ chineke si ya mee ihe ọ bụla ị nwere ike ime ịhụ na ndụ onye a ọ dịghị gị n'aka gị onye mụ na ya na-atụgharị uche n'ụbọchị taa ndụ gị na ndụ ezinụlọ gị adịghị onye iro n'aka chineke si ya emetụla ndụ jobu aka ọ nụrụ ya ọ dịghị mgbe ọ gara karịa otu o kwesịrị ịga ndị igbo na-atụ ilu ha sị na ihe anwụrụ ọkụ na-eme ngwere ọba anya alụ ụlọ mgbe ike gwụrụ ya ya esepụ aka ebe ị nọ kama enyela ya ohere ọ dịkwana mgbe chineke agaghị wetara gị mmeri n'ọnọdụ ọbụla nke ị nwetara onwe gị n'ihe ọ bụla nke ị na-eme kpọkue chineke kwụọ aka gị ọtọ gaa ije n'ụzọ ziri ezi ikike nke chineke bụ nke chineke na-awụsị ịkpọpụta gị na olulu ọnwụ mgbe ọbụla ibekuru ya akwa ya mere m ji nasị gị n'ụbọchị taa agbachi na nkịtị enyela ya ohere obi ya nọ n'azụ ọ bụrụ ọbịa gị chịara ya ka aka ka si ọ bụ ya emekata ike gwụ ya ya nọrọ ịgbachi nkịtị n'ezie onye ahụ gị na ya na-eme ihe ọ gị merụ gị ahụ n'ihi na ọ dịghị mgbe ọ na-abịawa ịba gị mgba ya echere gị ndụ o tinye na ọtụtụ ndị mmadụ na nsogbu o mee na ọtụtụ ezinụlọ enweghị obi ụtọ n'ụbọchị taa o mee na ọtụtụ ezinụlọ bụrụ ndị na-enweghị ihe ha na-arụ o mee na ọtụtụ ezinụlọ enweghị ụmụ n'ụbọchị taa o mee na ọtụtụ ezinụlọ ndị na-eri n'okpokoro ga-abụ ndị na-eri n'ala o mee na ọtụtụ ezinụlọ na-anọ n'ihiasị anya mmiri ụbọchị niile ụdị onye dị otu a ọ bụ onye ị kwesịrị ịzara ahụ a zarala ya ahụ jehova nọ gị n'akụkụ ndị mmụọ ozi niile nke eluigwe nọ gị n'akụkụ ị nwere ike sị ọ dịghị onye ọ bụrụ mụ na ya m na-achọkwa onye ebe ahụ ka ọ na tụ mgbọrọgwụ ebe ahụ ilere anya na ọ dịghị onye na-achụ gị na ọ dịkwana ihe mere onye iro o ji abịa mgbe ahụ ka ọ na-abịa ịlalụ obi ụtọ nke chineke nyeworo gị ụzọ naanị ga-esi wee gbanarị onye iro bụ iji si chineke aka ike ọ maja gị bilie ma jaa ya ọ bụ ọlụ aka chineke ọ bụ eziokwu na na-ahụ ya anya ọ bụ ihe kere eke n'ime gị ọ dị ikike nke dị na ya ma ọ bụrụ na ị maara ihe bụ dị ka onye chineke kere ọ dị ikike nke dị n'ime gị ikike nke ndụ nke ime mmụọ gị pụrụ ibupụta were mee ka ihe gbara gị ferefere na ndụ ya mere enyela ya ohere nọgidesi ike n'ebe chineke nọ ihe ọ bụla nke ị chọrọ rịọ onye nwe anyị mee ka ọ mara n'ezie na ịtụkwasịrị ya obi ọ dịghị mgbe chineke ga-ahapụ gị mgbe ị na-eche echiche n'ụzọ dị otu a ana m asị ka ihe gara gị nke ọma onye nwe m gbaa ume onye nwe m bilie napụta gị n'aka nke onye iro onye nwe m napụta gị n'oge mkpa n'oge oke nrịrịa jehova ga-agbakụta gị azụ n'oge ụkọ onye nwe m ga-eme ka iri juo afọ ebe ndị ọzọ na-aga ụzọ adịghị ya ị gaa ya jehova ga-emeghere gị ụzọ naanị tụkwasị ya obi ya gara gị nke ọma obi dị anyị ụtọ otu chineke ji na-edo onye okenye eze nlewemchi anyị na-arịọ ka ịhụnanya chineke bara gị ụba ka ahụike na ogologo ndụ bụrụ nke gị n'aha jizọs amen imeela na ndụmọdụ nke ezinụlọ inyere anyị n'ụbọchị taa onye ọma na-ege ntị mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị gbalịa rutena anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at gmail dot com awrnigeria at com maọbụ arigiria at yahoo dot com awrnigeria at com onye ọma na-ege ntị mara na ị nwere ike ịkụrụ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 ezi enyi m n'ọnụ nwayọ mgbe anyị ga-ewetara gị abụ ọma ma nabatakwa onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ gee ma nata ngọzi dị n'ime ya ever seventh day adventist church choir aba east conference unu emeela na abụ ọma unu nyere anyị n'ụbọchị taa obi anyị jupụtara n'ọṅụ arịrị ekpere anyị bụ ka chineke nọnyere unu ka ịhụnanya ya baruo n'ụba n'aha jizọs amen n'ọnụ nwayọ mgbe onye mgbasa ozi nwa chineke tere mmanụ grant emenike ga-ewetara anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ ụmụnna m n'ime chineke ejima aha onye nwanyị jizọs kraịst na-anabata ka bụ ndị na-ege ntị n'olu anyị n'oge awa dị ugbu a ihe anyị ji emere isiokwu n'ụbọchị dị taa sịrị akpọgidewo ya n'obe akpọgidewo ya n'obe gịnị bụ ihe ahụ nke akpọgidere n'obe tutu anyị amara nke ọ dị m nnọọ mma ka anyị hụdata isi n'ekpere ma chọọ iru onye nwe anyị onye nwe anyị onye kasị ihe niile elu ekele otuto na nsọpụrụ dịrị gị arịọ m amamihe na nghọta zuru oke n'ime okwu ndị anyị na-aga ikwu n'oge dị ka nke a n'aha jizọs kraịst bụ onye nwanyị amen ị gaa n'akwụkwọ ndị kọrent nke abụọ isi ise ndị kọrent nke abụọ isi ise amaokwu nke iri abụọ na otu ebe ahụ na-asị otu a onye ahụ nke na-amaghị mmehie ka o mere ka ọ bụrụ mmehie n'ọnọdụ anyị ka anyị onwe anyị wee ghọọ ezi omume chineke n'ime ya onye na-enweghị mmehie ka e mere ka ọ bụrụ mmehie n'ime onwe ya onye a na-ekwu okwu ya n'ebe awụ bụ jizọs onye gbapụtara anyị niile jizọs jere ije dị ka onye ezi omume ka a maara nke ọma ma n'ihi ọnọdụ anyị dị ka mmehie e mere ka ọ bụrụ mmehie n'ihi mmadụ iji mee ka ọ dokwuo anya bụ na mgbe ọ gara ịnwụ n'obe ọ kpọdere nna anyị nna anyị gịnị mere iji rapụ m n'ebe a ọtụtụ ndị ọkachamara kwuru okwu sị na ihe onye nwe anyị bụ chineke ji mee dị ka ọgbara nkịtị bụ na ọ dịghị ele ide mmehie anya n'ihi na ibu niile ka mmehie anyị dị n'arụ jizọs nke pụtara nụ na ọ bụ mmehie mụ na gị abụọ bụ ihe kpọrọ jizọs anyị gaa n'elu obe nke ahụ mere dị ka akwụkwọ nsọ kwuru anyị n'ebe a ya onwe ya abụrụ mmehie n'anya chineke anyị ịga n'akwụkwọ ndị kọlọsi isi abụọ amaokwu nke iri na anọ ọ na-asị otu a mgbe o hichapụsịkwara ihe anyị ji aka anyị dee n'akwụkwọ ike onwe anyị agbụ nke megidere anyị bụ ihe edere n'iwu nke enyere anyị nke na-eguzogide anyị o wepụwokwa ya n'etiti anyị na ya na-akpọgide ya n'obe n'ihi nke a ihe akpọgidere n'obe bụ mmehie na ihe niile bụ ndị na-emegide agbata anyị na chineke akwụkwọ aịzaya isi iri ise na itoolu malite na okwu kembụ mere ka anyị mara na ihe na akpọ oke n'etiti anyị na chineke bụ mmehie ọ dịghị ihe ọzọ mmadụ na ọdịdị ya mgbe a mụrụ anyị anyị malitere site n'afọ nna anyị bụrụ ndị mmehie ndị na-amụ mmehie ndị na-eme omume mmehie ndị na-ekwu okwu mmehie ndị na-ebitu mmehie aka ndị na-eme ihe niile dị iche iche ka ya na mmehie so mmere nọ n'akwụkwọ jenesis isi isi amaokwu nke ise chineke asị na o wutere ya na ya kere mmadụ o lechara ọdịdị o jiri kee mmadụ na-eche n'ime onwe ya na mmadụ ga-abụ ọkacha mma mana mmadụ bịara bụrụzie onye gbakọrọ mmehie hapụ ezi omume ka o sitere n'aka ya kee ya jizọs ọbara chineke abịa bie ndụ afọ iri atọ na atọ ebe a mmehie emekpa ya ahụ ndị mmehie emekpa ya ahụ bụkwanụ ndị ọ bịara ịnwụ ọnwụ n'ihi ha mgbe ọrịa nje korona bịara anyị onwe anyị onye ọbụla gara sọọ onwe ya oyi ọtụtụ n'ime abụrụ ndị gara n'ụlọ gbachido onwe ha ụzọ n'ihi ịsọ nje ọrịa oyi mana anyị onwe anyị adịghị asọ mmehie oyi mana mmehie dị njọ karịa nje nke a na-akpọ korona ọ bụrụ na gị onwe gị na mụ onwe m ga-enwe ike ịsọ mmehie oyi dị ka anyị onwe anyị si asọ anyị kwụọ aka anyị ekpuchie ọnụ anyị eme ihe niile anyị kwesịrị ime iji hụ na nje ọrịa agaghị abịa n'ebe anyị nọ ọ bụrụ na anyị bie ndụ otu a na mkpuchi ọnụ gị jisi ike mechilatatụ ọnụ na ọtụtụ ihe ndị anyị na-ekwukwutere onwe anyị mmehie na nsacha aka gị mee ka aka gị dị ọcha n'ebe chineke nọ n'ịba n'ụlọ na ọrụ onwe gị mee ka ị bụrụ onye na anọrọ ọtụ onwe gị si na mgbe ruo na mgbe anyị ga-enwe ike gbara mmehie dị iche iche ọsọ n'ihi nke a ụzọ anyị ga-eji marakwanụ ihe ndị ha na-eduba anyị na mmehie bụ ihe ndị gbara anyị gburugburu ndị a na-esite n'ike nke onwe onye ka onye ọzọ na-eduba anyị n'ime ha ndị dị ka ihe anyị na-ele ele ndị enyi ndị gbara anyị gburugburu ihe anyị na-eche eche ihe anyị na-eme eme ndị anyị mụtara n'aka ndị enyi anyị n'ebe niile dị iche iche ọ bụ ihe ndị a niile tikọtara aka n'otu duru jizọs onye na-enweghị mmehie duba ya n'obe ya bụrụ onye a kpọgburu n'obe mgbe jizọs anyị buru mmehie anyị niile gaa n'obe ọ nwụrụ n'ihi mmehie mụ na gị n'ime ịnwụ n'ihi mmehie ya gaa n'ili n'ili ebe ahụ ọ nọ ọtụtụ agha ka a nụrụ iji mee ka anyị onwe anyị bụrụ ndị nwere onwe anyị alụrụ agha n'ihi ọgwụgwọ nsọ lụọ agha n'ihi mgbafụta lụọ agha n'ihi nwere onwe inwere onwe anyị n'aka ekwesụ ọ bụrụ si taa na anyị onwe anyị jiri jizọs anyị kpọrọ ihe na anyị onwe anyị na-atụ ya mma mma n'ihi ihe ọma nke o mere anyị ihe anyị ga-eji tụọ ya mma mma karịsịa bụ isoro ya dịka a kpọdere mmehie n'obe n'ime ndụ anyị ya bụrụ sị na anyị abụrụla ndị kpọdere anụ ahụ anyị n'obe ndị kpọdere mmehie dị iche iche n'obe na-aga ahụkwa ha ọzọ ụzọ ihe anọ dị ndị na-aghaghị ime iji hụ sị na akpọdere ihe ndị a n'obe nke mbụ bụ ọchụchụ àjà ọchụchụ àjà ị ga-enwerịrị àjà ị ga-achụ ị ga-agbakụta ọtụtụ mmehie azụ ndị a ga-abụ àjà ị ga-achụ nke abụọ bụ irube isi irube isi ị ga-erubere onye nwe anyị isi mee ka arụ bụrụ ihe ejiri achụ àjà nye chineke nke atọ bụ ikwu okwukwe n'ime chineke inwe okwukwe n'ime chineke n'agbanyeghị otu mmehie ji apagharị gị iji mee ka baa n'ime ya nwee okwukwe n'ime chineke ị ga-eji nwee mmeri nke ikpeazụ abụrụ ife ofufe nye chineke ụzọ ihe anọ a ga-enyere mụ na gị aka ịnọdesi ike n'ime chineke anyị ebie ndụ anyị nye ya onwe ya na dịka a kpọdụrụ mmehie n'obe anyị onwe anyị abụrụ ndị ya na kraịst sokọrọ nwụọ ọnwụ n'obe ndụ anyị abụrụ ihe na-atọ ụtọ n'anya chineke anyị arịọ m n'ụbọchị taa ka onye nwe anyị nyere gị aka imeri mmehie na ịkpọude mmehie n'obe na ịkọta na ọ bụ mmehie mụ na gị kpọdere jizọs n'obe na ime mmehie ọzọ ga-abụkwa ịkpọ jizọs n'obe nke ugbo abụọ onye nwe anyị were amara ya mee ka mụ na gị bụrụ ndị si n'ime mmehie wezụga onwe anyị n'aha jizọs kraịst bụ onye nwanyị amen. amen onye mgbasa ozi grant emenike imena n'ozi ọma nke iwepụtara anyị n'ụbọchị taa arị ekpere anyị bụ ka chineke nọnyere gị ka ọ gọzie gị ka ọ na-agba gị ume n'ọlụ chineke nke na-alụ imela onye mgbasa ozi onye ọma na-ege mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị na ị nwere ike ịkụrị na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 maọbụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo com awrnigeria at yahoo maọbụ awrnigeria at gmail dọtcọm at gmail com onye ọma na-ege mara na ị nwere ike ige ozioma nketa na awr.org gị tinye asụsụ igbo awr.org chekwụta itinye asụsụ igbo ka chineke gọzie ndị gere ege ma ndị kwupụtara n'aha jizọs amen imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo Música